asịrị ijefe ukwe o asị m udo dịkwara unu n'obodo asị m udo ga-adị ya ka ọ dịba ọ bụrụ na aghụghọ na-anụ n'obodo imegide mmadụ na-anụ n'obodo arụrụ a na ana nsị na aja na udo ga-adị ya n'obodo asị m udo dịkwara unu wee asịrị ijefe ukwe o asị m udo dịkwara unu n'obodo asị m udo ga-adị ya ka ọ dịba ọ bụrụ na aghụghọ na-anụ n'obodo imegide mmadụ a na-anụ n'obodo arụrụ a na-ana nsị na aja na udo ga-adị ya n'obodo ụmụ Igbo ụnọ chọrọ udo enwere ụzọ udo si abịa ọya bụ nsọ ala ndị ndozi ọkwa nke ndị ndozi ọdịnala isikwara na ịnụhụ enwekwara too much pastọ na Naịjirịa ha ọ na-ekwu okwu Chukwu ọ ihe Baịbụl ha gwa ha ka ha na-ekwu mba ka ọ dị n'ife ka ọ dị na mmụọ ịchọkwa ịmụta ihe jiri nke na-eme eme mụta onye ọbụla na-ekwu maka anyị nwere na onwe anyị bikos onwekwa onye ga-asị na ya na-eme ọdịnala Igbo makwa ihe ọ na-akọ ọdịnala Igbo bụ ka unu si wee mara ka ụwa si arụ ọrụ ihe kere ụwa mm, eneji dị ike kere ụwa ka oko si arụ ọrụ ọ ya ka a na-asị gị what is your religion anyị wee sị ya gịnị bụ ọdịnala gị gịnị bụ ọdịnala gị so maka ndị ga-asị awụ m nwanne m bụghị onye ọdịnala o gosiri ibin dacha okwu elon gosiri na ịma ihe ị na akụ gịnị bụ ọdịnala gị yes isi ya na abụ m onye nsọ ala mgbe ahụ ibidogo enwere ihe <laughs> ịma na ụmụ ibe na ịnanya ka ngwa ụnụ mgbe ndị nna nna anyị ha wepụtara ihe a na-akpọ ego mmụọ ịgọ mmụọ bụ ihe a na-akpọ puem puem ịghọtago puem a na-akpọ ya ọwa abụ abụ ịma na egwu egwu na-aga wit wave o nwere emotion n'ime ya ka eji akpọ ya egwu the sentin na-akpọkwa egwu ga na-akpọ egwu ndị ụka wee chenji ya wee si ọwụ na nna na nwa na nsọ ị hụrụ na ọwụ datin daman na-eme ọ bụghị ihe ọ na-ekwu n'ọnụ o ihe a bụ ihe anyị na-emebu eme mgbe ndị Igbo mgbe ndị ochie o nwere sọmbọdị na-ekwu okwu na-eme na-eme amam ihe ọ na-akpọ nwa afọ ọ na-akpọ onwe na-egbu ọja na-ekwu okwu agagharị n'ala Igbo iwe ọchịa ihe daga anyị na-ekwu ọdatin ka na ọ ihe ahụ mmọnwụ na-eme mmọnwụ na-aga ihe ahụ mmọnwụ na-eme ọ ya ka ndị ụlọ ụka kọpịrị na-eme n'ụlọ ụka ihe ahụ mmọnwụ na-eme otu ahụ o si ekwu okwu ahụ ọ ya ka fada na-eme mgbe ndị ochie mgbe ọ bụ na ị na-eme incantation otu a ka esi otu a ka esi eme incantation bifo ha kọpụrụ ya otu a ka esi eme incantation otu a ka esi eme ha kọpụrụzie bịa n'ụlọ ụka imezie ya asị dozie asị na ịma ihe ị na-akọ mgbe ndị ochie ka esi ekene eke ka esi ekene ekekere ụwa bụ ọwụ uhie a ndị ụka kọpịara today anyị na-eke ekene ekene otu a ka esi ekwu ya ndị ụka abịazie kọpịrịzie ya anyị na-ekene ekene ekene ndị okpu na ndị egede ndị ụka buru gaa n'ụlọ ụka werezi ọ ihe a na-akpọ mpetere ụmụ ihe a na-akpọ mpetere ụmụ nwaanyị na-eme ewere ihe a na-amanye n'otu a na-ekwu na-ekwu ụdị okwu ha na-ekwube all those wụcha awa culture ha were ya kọpịrị because ha mara datin bụ emotional power o bụ emotional power isi na-asị gụọ jee ebe dị silent gụọ egwu egwu mmụọ ịfụ na akpata oyi ga-awụ gị traya ya ị ga-enwe akpata oyi gụọ egwu egwu na-erute mmadụ n'ime mmụọ ọ datin ka fada na-eme fada bụ an ọbụ ọ bụ an na-represent something that is o ji ekwu datin ọ na-ekwu n'onu ahụ ọ na-eji ekwu ya onye ka o ji ekwu dị tino because okwu ahụ ọ na-ekwu ọ na-eme affect the wave ọ otu izi dat insensi ahụ o tiri insensi ahụ o tiri wụ na mgbe mmiri baa n'ime ọkụ baa n'ime mmiri dị ọdọ ọ na-ewepụta ọ ihe insensi a simboliziri ihe a bụ ihe anyị na-emebu eme mbụ anyị dịbụ mbụ eme ya mana nkịta ị ga-afụzi onye na-agọzi ọjị onye na-agọzi ọjị ọ naghịzi eyi uzu dị incantation wee na because incanta na na spanish wụ chant to chant chant ị na-eme incantation ị na-ekwu okwu incantation a na-ekwu okwu abụrụ ya you must put the tone ị ga-etinye the tone ahụ eji eme incantation hmm? ị ga-etinye ọ bụrụ na itinye ihe the wave anaghị echenji echenji so ọ na mgbe ụlọ nsọ anyị bido ọrụ n'ala Igbo anyị ga ihe niile aha anyị na-eme anyị ga-ebupụta egosi ndebe anyị si ha na nwanne before Abraham otu ha si wee kwuo Jizọs was ya wee okwu ndị ụka ka m na-ekwuo ịghọtago before anything we did anyị emeghị anyị emesi gị that's why njikwa gị nwanne ị na-ekwu maka ọdịnala Igbo ọnwụ na ọ bụghị nsọ ala nwanne ọ ya ọ bụghị ya because nna nna anyị si ọnwụ nsọ ala ka ọ bụ nna nna anyị si na ọdịnala nna nna anyị si ọdịnala bụ ka esi ebi ndụ then kedizi otu anyị si ebi ndụ kedu ka isi wee mara kedu onye na-akụziri gị ka esi ebi ndụ a kedu ka isi ebi ya i wee sị na ị na-eme nsọ ala ọnyanwa ịghọtago ọwụ ịbụrụ onye nsọ ala nsọ ala akwụkwọ ihe na-eme na vileji o nsọ ala akwụkwọ asọnwe in your village because it's about mental spirit is based on mental is psycho spirit is psych so o based on mental ịghọta so ihe ọbụla bụla ị na-eme n'ụwa life ị na-elive elive based on mental so ọ na ọwụ mental nwanne ọ nakwa ha wọk hapụkwa na asị na eje ebe a jee ebe a nwanne n'anya ka m gwa gị ọ sị na ihe ọjọọ na-eme na-ege ntị ka m ka ngwa unu ka esi eri unu white ịghọtago tupu anyị a na-agagodi n'iru anyị ga-ekene godi ekekere ụwa anyị ga-ekene ekekere ụwa kene ndị ọkpụ na ndị egede ọkwa ka ndị ụka na-asị na aha nna na nwa na mmụọ nsọ ọgwụna ọgwụkwana na-ekwe na ekekere ụwa anyị kene ekekere ụwa kene ndị ọkpụ na ndị egede igbo etie ya ise ịnada ha nụ mgbe unu na-eti ise nwaanyị na-asị ise nwaanyị jem ise nwaanyị unu ji ekwu ya otu ahụ unu echefuzie na disemba same way ji ekwu ise otu aha ka onye agha kwuru okwu ọjọọ nkara isi wee kwuye otu aha unu ji wee kwe ise otu aha ka onye agha kwuru okwu ọjị aha onye gọrọ ọfụ aha ka isi si wee kwụ dị okwu ọ bụrụ na ọ pụtara si unu anyị kene eke ụwa kene ndị ọkpụ na ndị egede onye ọbụla kwụzie ise mmụọ ebinie ikwu ha ya mmụọ ebinie ọnwụ na ikwughị mmụọ anakpa ha anụ ihe na-akọ bikos ihe na-eme bụ incantation inkanta ọ na-adị ka chant ọ na-adị ka song but puem poem ọ ihe a na-eme n'ụlọ ụka vibrate the spirit in your body so that a na-esend the message ọ na-abanye mana the problem bụzi na ha wee kee the spirit ha feed ya with foreign force information ifro e the game eweke up the spirit e feed ya force information ọ bụrụ ya so anyị nwa na onwe anyị nwanne kedu ka anyị ga-esi anyị chọrọ ka anyị igbo dị mma kedu ka anyị ga-esi feed gị with wrong information jugodo onwe gị ajụjụ ebe ọ bụ na anyị nwa chọrọ ka ana igbo dị mma we cannot give you wrong information so ka anyị na-ekene ekekere ụwa ndị ụka sị gị n'aha nna n'aha nna gịnị nwere n'aha nna na nwa na mmụọ nsọ gịnị wụ ndị ọkpụ na ndị egede gịnị wụ ndị ọkpụ na ndị egede ndị ọkpụ kwa ya wụ mmụọ nsọ egede kwa wụ nwa ihe anyị mechagoro eme ha ebe a na-akọrọ anyị tu nwanne ndozi ọdịnala abịago onye ọbụla bụ onye ndozi ọdịnala ga-enwerịrị ọkwa ọjị ọkwa ọjị nke ndị ndozi ọdịnala wetara because there is corruption life onye ọbụla na-ajụ ebe chukwu nọ ọla chukwu inside ana m agwụ na ihe all there is a thing ịghọtago one thing for sure ọ bụrụ na once the master is the student is ready master will appear. ọkwa ifuru ịdị ha na redi you everything about life you will know it because ohu ngụnwa wo the spam moving then kedu ka ị ga ajụ ese ihe ịbụzi what you are agwara m ụnụ one day sị gị na you can never see your face without mirror ị gaghị afụnwu ihu gị na-ejighị ugegbe ị gaghị afụnwu ihu gị na-ejighị ugegbe then ka ihe na-ajụzi mmadụ who is the god ka ihe na-ajụzi mmadụ ebe ị cannot fill your face that mirror you cannot try go there try ya ma ị ga-afụnwu face gị na-ejighị ugegbe nwanne ị gaghị amenwu ya so <laughs> the system that everything nọ inside you nwere ihe ha na-arụ from a to z from a to z so everything about creation is within every man every animal every plant every even agbụsị ndị igbo bara agbụsị agbụsị nwa ji eji weba ya agbụsị ndị igbo anaghị aba ihe afa nọkata ndị igbo enweghị ike ịnọkọta nọkọta otu a baa ihe afa without observable truth no never ndị igbo na-enye gị direction every concept everything e kwuru n'igbo is a concept and direction of elevation ka esi eme ka esi arụ isi ka esi arụ ọrụ isi ndị igbo na-akpọ ịgụ ọnụ ịgụ ọnụ o bidoro n'ofu ruo n'ite naanị ihe a bụ ka esi arị enu ka esi arị enu ka esi eme ascend iri enu abụghị nọkata ị na-arị no every energy in your body is number ọ number ka ọ bụ nwanne above so below ịnọdị naanị ịwụ mmadụ iwu manual iwu anụmanụ with a manual anụmanụ with a direction bata ọ bụrụ na enweghịzi direction nwanne ihe ọkwa anụmanụ ọkwa na enweghị direction ịgụ anụmanụ because you cannot ascend and you will descend because nekwe ya ebe ahụ ọ gbara gị ama nekwe ya ebe amadị nekwe aka na aba ahụ nekwe aka na aba ahụ o gosiri gị ofu for animal nature gosi gị ofu for ascension o ziri gị ezi nwanne o gosiri gị ka onye o si n'aka o tinyere everything na arụ gị o tinyere ihe niile n'ime arụ gị ka o si gwa gị ka ụwa si arụ ọrụ ọ dị ebe ahụ ka ụwa si arụ ọrụ nwanne ọ bụrụ na ọ bụghị ya kedu ihe mmadụ ji anyụ nsị ọ bụ ị na-anyụ nsị na ị na-anyụ nsị kedu ihe iji anyụ nsị gịnị bụ nsị ifo <laughs> ya so na onweghị ya onweghị notin onweghị ezoro ezo ihe mere bụ na once the student is ready the master will appear ị gaa n'ebe stream mmiri stream na-agba stream water ije blọk ọ dị strim dị strim ahụ ga-achọzi ụzọ si ebe ọzọ mana ọ gaghị agbazi ka o si agba mbụ ọ na-agazi ngọrịngọ if you purify your body nwanne you will see everything you will see ị ga-afụ ya all those information nna gị hapụrụ gị then you know them that iwu will be ashamed of yourself ndị na-asị ma ndị na-ekwu okwu osu ma ndị na-ekwu okwu omume ma ndị na-ekwu okwu agwụ ma ndị na-ekwu okwu arụsị ma ndị na-ekwu okwu when if you develop understand these things you become ashamed so you know asị onwe ndị na-eme esi so o nwere mgbe ndị otu a o nwere mgbe nso ndị ekwu ihe a enwere mgbe nso ndị eme ihe a that is what o ji wee dị mma na onye ọbụla nọ n'ụwa onye ọbụla nọ n'ụwa ibiri ha nọ nwanne ịmakwana enweghị ihe dịka mmadụ ibisi n'ụwa ọma ha maka ụwa mana ịbụ within ịnọ within the world ịnọ within the ụwa nwanne there is there amadi amadi hapụ ihe ndị a na-akọ because the, confusion bụ na a na-asị gị na enwere chukwu nọ n'eluigwe that is a lie amadi onweghị ebe ọnọdụ ya with you present na-agwọ mmadụ ibe every and ọ na agwa ịba ọ na agwa ịba nwanne enweghị onye ifuru onye ifuru n'ụwa si na ofe nne si atọ ha ụtọ because ọ bụrụ na ị gaa na common man otu a common man si ekwugheri ka ka o si dị gị ka e nwere ike okwu ụmụazị ya na-agwa ụmụazị na skul okwu ndị nta akara ịghọtago ị nweghị ike ịgwa nwatakịrị na na na na na plenu na na-eme ejenereti 500,000 ihe nwa ofe n'ihe ihe ha gwa nwatakịrị ị ga-asị nwatakịrị na chukwu kere plen ịghọtago onye ka ndị nwata a na-eme na um, every krismas asị ya na santa na-abịa nwatakịrị igwe na santa na-abịa ya okenye believe na santa na-abịa kedu ihe a ga-eme okenye ahụ okenye believe makwara mmadụ ibelive na enwere jizọs na-abịa n'echi ịmana ọdị sentịn nwatakịrị belive na enwere santa na-abịa na-abịa na krismas on the 6th of the eh, January wetara ha sweet na chingom ịmana ọdị sentịn bụ ihe ahụ ịmana ọdị sentịn ka ndị be anyị na-eme na agadi nwoke ị na-agwa m na ndị china agaghị abịa afrịka bịa were ihe ha nwere na ngwa ndị europe aga imekwana destin ya this age onye ọbụla afrịka largely ka na-ebelive na destin at this age in time o gosiri na they don't deserve to live because the nature itself is based on development nwanna ọ bụrụ na ị naghị apụ ndụ because millions of spam move through journey ewere only one spam for the journey only one is selective that means mean is selective ịbịazie hie iburu ihe apịrị apị n'efe iburu ihe apịrị apị n'efe nwanne nka na-ekwu ịga na ịdịwa na-akpọ m ime ha ọrụ iji eri ji eri ede na-akpọba antikraịst kraịst ukwu oyibo ịmakwaghị o mana ihe na-agwa gị bụ ditini nna gị debere gị ịgbara ọsọ sinsi nna asị gị na ihe ị na-agbara ọsọ n'ọkwa ya bụ ndụ gị ọkwa nke ahụ ị na-ejekwu ejekwu na-achọ igbu gị egbu ọkwa nke ahụ ị na-ejekwu na-achọ igbu gị egbu nna gị dị ntị ọfụma o nwere onye n'ime ụnụ gwa onwe gị eziokwu unu niile na na-ebe akwa si na nwa bekee egbuo ụnụ ọ ta anwụ ọ dị gị ka chukwu or jizọs or god a nwere ike isi ebe ahụ wepụ ndụ nwa bekee wetara gị ọhịa ifili jos gwa onwe gị eziokwu gwa onwe gị eziokwu ma ọ bụrụ na dis jizọs a na-ebugharị na na e enwere eziokwu dị ya ichere na nwa bekee ga-enye gị ichere gwa m gwa m ansa ichere nwa bekee ga-enye gị nwanne enwere onye akpịrị chụgara na ọgbụpụ ordinary fuel petrol ha nwere na na na be anyị ịkakwuo na ị chọrọ ka ịkewa the country ha egbuo gị niile <laughs> ordinary fuel ka ị ka na-ekwu because ọf na e nwere fuel na be anyị ikwu okwu na ị chọrọ iji divide n'obodo e agwọ gị ịba ịgụzi anyị eje paradise na paradise ebe e nwere nri free fakasa ihe ọbụla ị chọrọ ịkpọ ọchọọ moto moto abịa plen plen abịa food food abịa so ifiliri na tins na ọ bụrụ na ọ dị otu a nwa bekee ọ ga-enye gị ihe mgbanwe ga-eji simple as apc dị bidogori from there then juzie what do we do ngwazie gị na anyị nwere nsọ ala usoro eji ama chukwu usoro ọndọcha bara chukwu chukwu ọndọcha bara chukwu ọndọcha bara chineke ke ihe a na-akọzikwana ihe Eh, ịpụta werezie jizọs wee kọnvat ya etu chukwu eh? ma ọ sị na mmeri bụ nne chukwu kedu na nne aghọta m ihe nna na gị? ụnụ ama na enwere mmeri n'ala igbo ụnụ ama na enwe ihe a na-akpọ mmeri n'ala igbo mmeri na mmeri mmeri something ịghọtago ụnụ ama na enweghị ihe a na-akpọ mmeri na mmeri ịghọta na mmeri something awụ it ụnụ ama nwanne <laughs> ọkwa ifuru eziokwu nọ gị n'ihu mana ịmaghị eziokwu dazụwa eziokwu amara gị ịmaghị eziokwu so onwe ha aka na agwụ na ọ dị taịm nwanne onweghị onye na-eme gị anything judgment judgment is what it is everything is about judgment ọnwụ na ndị Igbo chọrọ ịpụ ndụ now ọkịta bụ oge ugbu a bụ oge echi dị anya ugbu a bụ oge eji anara mmadụ nke ọma nwanne okwehụrụ ndozi ọdịnala ya kwehụrụ nsọ ala nsọ ala anụnwa pa ihe ọbụla gbasara igbo ihe ọbụla gbasara emume a na-eme n'igbo emume a na-eme n'igbo esi apụ ndụ ọ otu aha ka anyị si parịa otu mbụ aha ka anyị si burie n'udu burukwe dosa ebe a onye ọbụla chọrọ ibi a righteous life chọrọ ibi na society with peace chọrọ ibi na society with happiness science and technology hospital everything nwanne ị ga-ebugodo ụzọ sụọ ụzọ ọ bụ ngụnwa bụ ụdị ụzọ ngụwa bụ mma ndu ọ bụ ngụnwa ngụwa bụ dị manual nwerezi onye ọzọ nwanne if your god cannot save you nobody will save you because your god is not capable of saving you that's why your god never save you because you are the god o nwere ụlọ chukwu rụrụ somewhere ụlọ afọ chukwu ka ọ rụrụ ụlọ e nwere ebe ifụ chukwu rụrụ ụlọ ụlọ only house chukwu rụrụ bụ mmadụ chukwu nọ ebe niile bịazie rụzie ụlọ nke ya ọ na-ebi ebi ebe ọ chọrọ ibi ebi ọ mmadụ ka ọ rụziri sị yes ebe a ka m ma ebi ọkwa ndị ụka gwara gị na ọ kechara mmadụ zuo ike ọ bịa ka ọ rụrụ ụlọ chukwu jos rụsị ụlọ si na nwanna ọ bụrụ na ọ bụghị ya ịkwa plen ahụ na-aga n'elu onye rụrụ ya mepegodi fonu gị inside your phone mepe inside your phone mepegodi telivishọn gị mepegodi kọmputa gị mmadụ rụrụ datin mepegodi moto gị mepee moto gị njin moto gị nene ya ọ mmadụ rụrụ ya adị mma polisi adị mma kọtọ nwa mmadụ rụrụ ihe ịma wee ego one ka a na-ere ha ego one nwanne ịnwụọ ọchịcha ihe ị na-eje na ya <laughs> na-abụ na eziokwu that ịfụrụ nkwọ ndị Igbo na-asị nkwọ ime ihe mere ndị Igbo ji wee tinye nkwọ n'ebe ahụ etinyere ya because onye nwa ga ebu gị ana ichekwara ịnwụọla <laughs> ịma na ihe ndị mụ na adị aghụghọ too much ndị isi ojii dị aghụghọ ịma na ọ sị omecha ihe ọjọọ nwụọ anyị daa nwụọ nke ahụ aga nwanne nkwọ na-eche gị ọkwa nwanne jee nede onye nwụrụ anwụ na ife evaporation ife onye nwụrụ anwụ gwa luk ọ na-eme evaporate bikos ọ ga-adịrị ya adịrị anyị iwere mikroskopu na oyi ị ga-afụ dị evaporation ka ọ na-eme mmiri ma na anị na anwụcha na-encha ya n'elu na ya anyị ga-afụ na ọ na-eme evaporate kedu ebe evaporate na-ege <laughs> nwanne <laughs> n'anya a na-asị ụnụ na-enwe ihe na-akpọ climate change ị chere na ọ bụrụ na mgbe oke ga nye gị example were kandụl were kandụl na mụnye ọkụ were sọntịn ndebe n'elu kandụl ahụ ị ga-afụ na ọ na-akwụ unu ọ na-akwụ unu ebe eh, ahụ ka ebe unu aha si apụta unu aha si na data kandụl ahụ nọ ebe eh, ahụ wite ọkụ ahụ wite owu ahụ ebe eh, ahụ ka o si apụta so as above so below echekwara na ihe na echekọta n'ụwa na ọ bụ ịnwụ ha na nke ahụ aga nwanne oles ma ịma ha about energy energy esighị ha arụ ọrụ ọ bụ energy does not work that way. that is the same with computer nwanne if you are searching something ijee na ebe a na-akpọ pornographic site imesịa ya pụọ nwunye gị bịa o jee ebe ahụ jide gị olesi mere masa ya kọmputa imechi gị clean up sie die ịpụọ ihe ahụ ijere dị ebe ahụ ọ dị die jee cheke ya gaa na ha history history ị ga-afụ ya na ihe ịsachiri bifọ dị ebe ahụ so ụmụ ibe mmadụ adịghị na-agha onwe ya ahụ as long as na those your element those your energy that ike gị ahụ na that is ọ bụrụ na ị ọ bụrụ na ọ gbagote this level ịnọ nwanne ọ na-agbatu agbatu put me right anywhere anytime e, anytime anywhere nwanne ị na-agbatu agbatu eziokwu na agba gị eziokwu eziokwu niile ị na-agbatu agbatu na ọ bụ nkịta oke ọchịcha ngwere ịchọ ikwere ịchọ ịhapụ ọ bụghị my problem ịchọọ ikwere mana ịfụkwana ruo echi ịhụ ka agụ na-achụ mgbada n'ime ọhịa atịkwana hei na agụ nke afọ ajọka ya mba ekwukwene maka anọ ebe a na-agwa gị taa ịjụ si mba anaghị agwa gị si gị na nsọ ala igbo bụ ihe ga-ama ala igbo adị mma ịjụ ịpụta echi ịkọmplen kwere m the same person o the same person ọkwa mmụọ na-agwa gị dịstri echi ka ị pụtakwa na Facebook si nwanne ebụ eh, dịsi ihe ị na-ekwu sefụ ọ na emeghe nka nke agaghị eme mana ikwekwe ihe a na-ekwu mgbe gị na the same thing na amadi nwanne amadi ọha ihe ahụ God ihe a na-akpọ amadi God that's why amadi ọha imeji afọrọ akpọrọ amadi ọha na mmadụ na enwere ebe ifuru ime eji ihe apịrị apị akpọrọ amadi ọha bifo have you ever seen ịfụchara ihe apịrị apị ndị ọzọ mana ịfụhụ nke ekpọrọ amadi ọha because ọwụ judgment ọ sị gị na amadi amadi ụmụ ibe amadi nsọ ala igbo ga-azọ gị sọsọ nsọ ala ga-azọ gị sọsọ nsọ ala sọsọ nsọ ala ga-azọ gị anyị ga ịchọrọ ị na-eme mgbakọ ndị igbo si na igwe bụ ike igwe bụ ike ee eh, of course yes ọ dị mma abụ ebe anyị ga na-agbakọ ebe ọ bụla anyị ga na-agbakọ na-agbasa ozi ya na-ezi ozi ọma na-ekwu ukwe na-abụ abụ maka na ọdatin na-akpọlite mmụọ nọ n'ime mmadụ emotionally because before ị nwere ike ịghọta ihe a na-akọ eweke up the emotion efidie the information ọ banye ịghọtago isi ebe aha pụọ ndụ anyị ga-enwe ya mana ọ bụ ihe niile oge na-eru eru oge nke aha ruo emee ya all one after the other kịta godi na anyị mepegodiri heritage center anyị na-enwe onye ọbụla bụ na anọ na ala igbo nwere ihe ndị nne na nna ya nwetara ụmụ ihe ma oyite ọkụ anụnwa dịka nke ọcha wetara ndị ihe ndị ọzọ dị iche iche ha were ya gaa na heritage center ndị ndozi ọdịnala igbo ha jee ebe ahụ jee nye ya odos collection anyị chọsịrị iwere sie debe ebe ahụ maka echi maka ụmụ anyị ịhụ ite ọkụ a na ndị amụrụ na Abuja ma ndị amụrụ na Lagos amaghị ya na-akpọ ọkụ ma eku enwere ihe a na-akpọ eku ma nga na-ese ma ọ bụ ma uko all anyị ga-enwechi ya na ndozi ọdịnala uko ihe ihe uko ihe eji wee nwee uko ebe a ma ngịga ngịga anyị dowe uko anyị edebe ngịga na ya debe ọ mma mma nwee nga na-ese enwe nga na-akpọ nga na-ese were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee eh, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịa ka ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi nwanne nwanne m nwoke okwu osu bụ okwu a class teaching agwara m gị agwara m ụnụ si ụnụ na ekwugo okwu osu a too much so anyị need was distraction because ihe ọchọkwa gwa ndebe anyị as long as na the mind is not develop ọ gaghị aghọta ihe na-akụ ịghọtago now okwu osu a ọ bụ okwu a classroom talk ọ bụ a classroom talk because nwanne ọ baghị uru na mmadụ na-akpa mmiri nne n'okwute a lower mind can never ever understand ihe a higher mind na-eche enweghị any no culture on this earth onweghị any culture nọ n'ụwa develop based on iberibe enweghị so anything ọ na concept enwere na any culture nweghị ọsịkwa bụrụ ma oji ma yoruba ma hausa any concept is based on higher knowledge anyone osu included so nwee mgbe osu ga-abụrụ ihe a chụpụrụ achụpụ ihe o nwere ihe omei niri ọ bụghị ya chụpụ o nwere something what is the concept of it gịnị ka ụmụ gị na-eme outside ịma ha ọtụ nọ n'ime ihe ọbụla gbasara ahụ mmadụ nọ inside why did amụ stay outside <laughs> so nwanne ọ bụrụ na itobeghị okwu anaghị azimala nke ị na-ekwu ya na public because why ọ ikwusie ya next thing somebody will come and gwa gị ihe ya enweghị iwe so ọ baghị uru ọ bụ okwu classroom ịnọdụ anị akọwara gị these things ọkwa na your mind dey develop go enough to understand it ịghọta ya ọ na your mind dey develop ba ị gaghị aghọta ya ọ gbagotere agbagote ọwa okwu nnukwu igbo cosmology dị so deep and simple ọ na esi na nwata kụziere gị simple abịa n'okenye because every religion nwere opposite e, the religion nwere opposite now ibe na ala igbo ndị igbo ma ekwensu as fos power ike ike power ike power power ị na christianity ọ bụrụ devil so ọ bụrụ na e develop oge with christianity that means they dismantle your power ị naghị aghọta ihe m na-akọ they dismantle the power because onye ejizi wee mee devil is the power then ị nweghịzini power na kegbe your powers you lose God the power now so that is the case and now the opposite of Christianity na ana Igbo omenala Igbo na ọdịnala Igbo na nsọala na omenala ntọala ịghọtago so all na ịtụrụ with these things enidikwere ibukwa ụzọ deformat ya gị reformat ya gị wepụ those nonsensical nonsense dị gị n'isi werezie new information feed gị in nwanne naturally enwere ihe nchọga ndị baya ma naturally okifuru one spam baha na womb baha na akpa nwa na that embryo egg to shut down ofu spam baha n'ebe ahụ it will shut down nwanne si ota chebe uche if you carry two two culture n'isi you are useless o mee a useless man forever put me right. that is natural spam spam told you spam gwara gị sị gị na if you take two spam here confusion start so onwere nobody is doing you anything in this life two culture bụ confusion naturally naturally and if you ọ bụrụ na ị ha culture is like having thousands of understanding inwekwa ya n'ụgba that is why eji akpọ gị jee n'ụlọ ụka desa ga ebe ahụ to secure you ụnụ ụka usekio ọ ihe a na-akpọ sekio that's why they tell you to pray every morning all these things ritual pray every morning go to morning mass go to sunday all those things are necessary for mmadụ human being enwere bụrụ onye ọbụla ma ihe n'ụwa enwere ndị followers they have to follow till the rest of their life because how can they grow a grow their soul is growing they are in the process of growing and you must ozi ozi over our own right to keep these people online ọ bụrụ na ọ bụghị ya your society will be in danger and destroyed. that is force moving because ọ force na force na-emuvu emuvu ị ga-enwere ihe na-ejide ndị force aka ọ bụ na ọ bụ nwanne ịnọkọta nnọọ iwere katapọtụ gba onye na-atụ okwute n'ebe juru eju atụkwa na okwute n'ahịa maka okwute metụ onye nke gị kwa ndị Igbo kwuru every force ịmaha ndị bụ ndị ịmaha ma ndị kawa ụwa ọfụ ịmaha ma ndị ụwa ochie so ị ga-enwerịrị system that guide these people nwanne ị ga-enwe ya ọhịa ka eji ama ndị togoro eto ọ bụrụ about country nwanne forget go about country anything in country you can have them anytime any moment ma ọ bụrụ ịgba ka esi eme but first of all cultivate the mind of your people to live a life of honor nature will judge them naturally nature will judge them na nke bụ eziokwu nature ga judge ya. nwanne aka anyị adịghị ọcha anyị na-eme mpụ na aghụghọ anyị na-arụ arụrụmala anyị na-eme ihe dị iche iche anyị bịa anyị na-ajụ ọjịzi ịkwa aka ndị Igbo na-akọ ee nke eme anyị nke eme anyị nwanne ọsọ gị nọ n'ụwa onwe onye na-eme gị aka anyị adịghị mma nne naanị Igbo ka ọ dị nwanne nne na lukata lukata na nna ya hapụwara anyị lukata wala nne maka na ya bụ ihere ịnọdụ na ala Igbo na-asị m na onye nọ n'ugwu Awụsa onye nọ n'Abuja mere ala Igbo adịghị mma nwanne ikwu ya ruo m n'ihu aja m n'isi n'ọnụ ikwu datin ruo m na agwụgwa m gị si n'ọnụ kedụ ụdị nọnsensị bụ ya nsọ ala igbo nsọ ala igbo nsọ ala igbo nwanna ị na-asọ ala igbo anyị mmebe nsọ ala nwee ụlọ nkụzi ebe anyị na-agbasa ozi na ala igbo nwee okwuo bikọs okwu anyị okwu ahụ nụfụrụ ebe ahụ abụghị ha ahụ maka na ọnwụ mgbe kpirigide nkụ m ji ajọji that's why ndị a na-egbu ọrụ a na-egbu ọgụkọ biko ha amara ihe a na-eme ọkwa ndị ụka gị nna gbaghara ha n'ihi na ha amaghị ihe ha na-eme ihe a bụrụ okwuchukwu ihe bụ okwu nkịtị gbaghara ha n'ihi na ha amaghị ihe ha na-eme nna gị rụrụ chọọchị a na-akpọ okwu mgbe mgbe mgbe nna mere kata mgbe nna narị kịta na inwe gị ego rụọ mansion but this church you cannot rebuild ị na-agwa m na ị ga-aga na ma nchọrọ gị ahụ nwee peace nwanne okwuo is church kedu ihe ji anyị arụ na dis chọọchị ndị si ndị ọrụ anụ achụpụ ha ebe a tiere azụzụ pụọ kọpụ nkịta from here build all temple mansion anyị eji ebe ha nọkọrọ na-agbasa ozi na-enwere obi aṅụrị our ancestors will be happy biko a ga-asị na yes this is my children ji ebe ahụ egbusi ọbara teti na-ekwugheri nna that place will place of judgment is house of God is called a place of judgment is what okwo means ịghọtago ọ bụ ihe okwo pụtara okwo okwo ple ọwụ ụlọ ụka etu esi wee nwee ụlọ ụka anyị kwesịgoro ịrụ okwo mansion the same thing wụ ọkwa ọjị mana ọkwa ọjị wụzi movable one nke iji e aka nke iji e apụ apụ ọ mobile ọkwa ọjị wụ mobile ma ọ dị sentin ọkwa na okwo bụ ofu ihe mana nke a wụzi nke dịzi fix fix. ịghọtago one fix one adịghị fix ịghọtara so anyị ga-arụgharị ya ndozi ọdịnala ga-arụ ụlọ nsọ ala nke anyị okwu anyị pịa n'elu okwebe aha okwu arụsị ahụ pịa rụpụ ya rụsịa ya ọma ezigbo mma na-achaị na-achaị anyị na-agbasa ozi ọma ebe ahụ ụka anyị nwa ma ihe bụ arụsị mara ihe bụ okwu akọgharị nwee osu ebe aha fada ọ bụghị onye ahụ na-akọwa osu mmadụ nọnsensị osu nwere ihe eji wee sị na a sị na ha nọ outside they always meet always cosmology wee mythology ka osu ji wee nọrọ ọ bụghị na a na outside kedu ihe mere ndị Igbo ji akpọrọ nwa ha kpoje odibo always concept yes maka a sị na onye fere eze ka eze na-eru ọhịa na-achọ ịgwa ndị mmadụ ọ bụghị maka ndị ọcha bịara Afrịka bụrụ mmadụ na Europe no anyị na-ekwu maka onye fere eze because ohu is servant what is servant onye ka ọ na-asa ahụ ndị igbo na-eje agba bọị na ahụ ya ka ihe ndị igbo na-agbara bọị ihe ahụ kọnsept ọ dị ise ịkọ ugbo n'anya ntọala igbo n'ụlọ bikos every ezinụlọ ọbụla ụlọ every house nwere seven ntọala ha otu ahụ isi nwee ntọala na general ịbịakwa n'ụlọ n'ime ụlọ mmadụ ọ dị ịbịa na agrikọlchọ na ịbịa na ụlọ ụlọ mmadụ now agrikọlchọ were first second one bụ ịzụ ahịa third one bụ ịbụ ọga 41 bụ igbo odibo 51 eduobe ụlọ ụlọ ọ dị sentin bụkwa ama osu ama osu ohu na agwụ these konsept concept of life ụmụ ibe ọ ya mere ndị igbo ji aka ugbo ya mere ndị igbo ji azụ ahịa ya mere ndị igbo ji ji ji ji agba ọga ya mere ndị igbo ji agba ya mere eji edu ha edu nwanne ọ bụrụ na ime ha ọfụma na nọmba 4 ọ gaghị edu ha edu ọ bụrụ na ime ha ọfụma nọmba fọ ọ nọmba fọ anụ ọnwụnkwọ na-ebu mmadụ jọjimenti ọbịa onye nwa ga-eburu gị bu na aga ebe ya aja ọchị gị ọ ga-ebujere gị onye ga-aja ọchị gị ọgwụ ọ ga-ezigbo ibe ebe ahụ ọ bụrụ na ime ha ọfụma so ụmụ ibe na-aghọta na ihe a na-akọ ihe a na-akọ ebe a dị ezigbo mkpa maka ịchọ ịpụ ndụ ịchọ ịpụ ndụ ọnwụ ndozi ọdịnala ga-eme gị ịpụọ ndụ ma ị chọkwara maka ọsọ isoro ndị ọjọọ ndị furu efu na-aga nwanne ọnwụ na echi ịpụ ndụ n'ụwa chọwa ndị ma ihe ị chọrọ ịpụ ndụ tapụkwa ndị ndị ọjọọ ndị abụrụ ọnụ hapụ ndị abụrụ ọnụ they always because onye aha aka ya adịghị ọcha onye a bụ onye abụrụ ọnụ already ọ bụrụ na ọ chọghị ịpụ ndụ esokwere ndị sụrụ oyibo si ndị sụrụ oyibo si oyibo a ọ sị people you associate with will decide your destiny and dị eziokwu pipụl ndị na-eso ọha wee decide ya destiny life and direct so ọwụ na ị chọrọ ịpụ ndụ na na kịta kịta ndụ kịta igbo ala igbo ịdị mma sọsọ ndozi ọdịnala nna gwụ nke bụ eziokwu kọ nsọ ala ala igbo ịdị mma ubezi ọrụ nsọ ala nwanne m ịchọrọ m ịchọghị oh, that is it ọkụ otu a ka ọ dị otu a life and direct onwekweghị ụzọ ọzọ because there is no other way. ị nwere ike that is because of life life otu a life ọdịna ị nwere ike ịkpatasị ego dị n'ụwa that is not the case that is not the case enwere ihe the money is nothing you can use it for physical living of course yes but your your soul nwere ihe o nwere ime wit obi gị any anytime any moment ị nwere ike ịpụ ara ị nwere ike ịdị sick anything can happen to you as a human being ọ bụrụ maka ego so nwanne ị nwere ike ị na-ata ahụfụ n'ụwa isi na nweghị ihe mere na-ata ahụfụ nwanne ke maka ụwa gị ụwa mbụ ke maka ụwa mbụ kịta na kịta bụ oge kịta bụ oge ndị Igbo nsọ ala anyị ga-arụ okwu nsọ ala mpaghara ala Igbo niile mbọsị satọde ọ mbọsị ụka mbọsị mbọsị na-aba anyị echuzuo mbọsị anyị ga na-edebe iwu ala Igbo ahụ datide ahụ rughana anyị eje ebe ahụ buru otito buru ekene bujere eke kere ụwa kene ndị ọkpụ na ndị egede enwere ihe ndị igbo na-akpọ salaka anyị aka na-eme salaka ụnụ amara enwere soshal ọda n'ala igbo a na-akpọ ogbenye ndị ogbenye enyere aka do you know ụnụ amara enwere ihe ndị igbo na-akpọ ndị ogbenye enyere aka na ya enweghị ogbenye na be anyị ndị mgbadịsị ogbenye ụpọ ogbenye ndị nọ ọnda soshal ndị na-eri soshal ndị igbo bifo nwa bekee eribe soshal anyị anyị nwere enyebego soshal bifo before ndị nwa bekee kwuo maka soshal charity bụ anyị nwa na-eme ya ọrụ mbada iwe we did ndị mmadụ kọrọ nọnsensị bịa anyị nwa ji aka anyị mebiere onwe anyị obodo because isi na asị na ndị ga-ekwu against ndozi ọdịnala bụkwa ndị Igbo go and do your own research gaa eke ya go and do your own research na ọ bụ ndị ga-asị ka ndozi ọdịnala mechie ọka ọ na mba ndị onye Igbo onye ọbụla kwurie ana Igbo ga-achụpụ ya onye ọbụla kwurie ihe anyị bụ abịa nwanne atọmik akaghị ya atọmik akaghị ya bikos ọwụ mmụọ mmụọ izizi mmụọ izizi nwaanyị igbo ọ bụ nyanwa bụ onye na-ebe a na-ekwukwa okwu ata ndị izizi ndị mbụ ọkwa ha ndị ọrụ anụ obere ụnyaahụ ndị mbụ if i tell you the information ndị ndozi ọdịnala ị gaghị cannot believe it ị ga-asa ha wudo ha keka isi mara ya ị ga-ajụ ha kedụ ka isi mara destin bikos nweghị ike ikpukọ onwe ha akwụkwọ dị n'ime you can never see any book inside ị gaghị afụ ya then ọwụzie na n'ọwụ just like that how do we know ọ dịghị izi like that ọ dịghị izi like that so onye ọbụla krọsụrụ line e, na ndozi ọdịnala e, ọ ga-afụ ihe o mere onwe ya ọ ga-afụ ihe o mere onwe ya so ndị asị were nke chukwu nye chukwu were nke esiza nye esiza nwanne ọ bụrụ na ị chọbaghị ịpụ ndụ si ebe a pụọ anyị gbachọrọ ịpụ ndụ anyị gwawụ ndị nsọ ala ana m agwa ya onye ọbụla m fụrụ n'ụzọ nwanne ejekwuru ụka taa nsị a onwe nsọ ala ọsị gịnị nsị a nwanne ị naghị anụ ị na-anụ ịbụghị onye igbo ọsị sị ya bụ onye igbo nsị maghị ewu nsọ ala bụ ala bụ ụwa ụwa ụwa bụ ala ụwa the earth ala ọ bụghị sọsọ wan village ije na village asị ya anaghị anụ nwaanyị bụọ ma nwaanyị ịtọ mba <laughs> nsọ ala bụ iso ụzọ because ebe ọ bụla ị nọ n'ụwa there is one energy one sun one moon one star nwanne that temple that temple which is the body nwere nsọ o nwere ihe ọ na-asọ asọ nwere ihe ọ naghị asọ asọ all that ka anyị na-ekwu maka nsọ ala ọ bụghị ruo na bụ na ọ bụrụ na asị na ndị anaghị egbu efi ndị obodo anaghị egbu ewi ha ahụ ndị uru agụ ha anaghị egbu agụ nke ahụ ahụhụ nsọ ala nke ahụ ihe ha na-eme n'ọdịbendị nke ahụ ọdịbendị iji ebe ahụ eme ka iji ebe ahụ ekwenyere ha ugwu iji ebe ahụ ekwenyere ha ugwu ọ bụ ka ha si eme na be ha mana ọ bụghị ya bụ nsọala ọ bụkwa ya bụ nsọala imesi na ana m eme nsọala bikọs anyị anaghị egbu oke anyị anaghị egbu eke mba nke ahụ bụ ọdịbe enwe ebe eke ya eme ọkụrụ ọzọ ha taa ya kwa ịnwa <laughs> ndị Igbo anyị anaghị egbu eke na vileji anyị mana e nwere onye ga-eme eke ha enwe ebe eke ha ga-eme ọsọrọ isi ruo ha anyụọ ya anya ọkwa ụnụ <laughs> onye maka anyị na-ekwu tụọ ka mma na ụnụ ma ihe wụ nsọ ala akwụkwọ anyị ga-apụta akwụkwọ ka nkụ ụmụ ibe jos nwere na anyị ndidi bikos ihe anyị na-eme ka nkụ anyị ka ka nkọ ka nkụ ma nsọ ala anyị ga-enwe ya enwe anyị ga-enwe ya enwe ndị otu ndị otu anyị kwe n'ihe otu kwuru na anyị anaghị anụ na ego ya kwe e hụrụ akwụkwọ a jide jiri pụọ ndụ ị chọrọ ịmara onwe gị ị chọrọ ịmebe chukwu gị nọ ị chọrọ ịmebe chukwu gị na-ekwe ebe ọ dị enweghị onye gbara afọ ọnụ n'elu na-ene gị na be judge gị nọ the judgment is within the judgment is within so that iji ime omume ọ ga-asị gị nwanne ihe ị na-eme adịghị ha mma ị ga-anụkwa ya ọ ya agwa gị ya n'ime mmụọ isi mba ị ntị jee mee ya imechaa ya ibute echi nna nna nwanne mana ọ gwara gị agwa ọ gwara gị sị gị don do this thing na ya sị na ịnụ ya kedu onye ga-asị na ya bụ onye igbo ya anụbeghị ndozi ọdịnala anachi ha warning sị ha you will judge na you are under judgment ọ ga-akpọ m iyi so ị na-achọ ịgwa m na na ihe niile na-eme m na-asị m n'aka ọ ya agwa gị ọ ya asị m so no ntị ị na-achọ ịgwa m na ihe a na-eme m na-asị m n'aka ọ dị take any blame you don't want to take any blame owe victim na how can you be a victim where you believe in God kedu ka ị ga-esi abụ a victim where you believe in God what is, where is your God then na that means you are confused human being then ị dị confused ị gaghị ebelieve in God ịbakwa na-ekpe ekpere si god god help me this man is killing me help me your god ntị ochirie ka o kpuru isi that god is not worthy to be worship the god is not worthy to be worship that god onye ọbụla nwere ike isi na ya kwere na chukwu ọnọdụ na condition ọ dịghị mma and believe na fọt ya fọt onye ka ọ bụ who is the to blame ọ bụ na ndị mmadụ anaghị eche uche ndị mmadụ anaghị ama ka esi eche uche nwanne kedu ka mmadụ ga-esi apụta n'ụwa ọ na-ata ahụhụ tinye ya kwe na chukwu ikwe na chukwu ị na-ata ahụhụ and i believe na na ị nọ under judgment of ihe ọjọọ i e mere isi mba na that means aghọtara m ihe na i don't understand you even you don't even understand yourself ịghọta ihe ị na-akọ because ọ bụrụ ịghọta ihe ị na-akọ i believe na chukwu ekwe m na chukwu ikwe na chukwu ee nsogbu adị oke na ikwe na chukwu and the chọrọ destiny nweghị ya kezikwenu what is the then what is the essence of the chukwu ikwere na ya ke the essence of the chukwu ikwere na ya o nweghị isi na ị na-ayọ chukwu si anya gị something nna nwanne ọ bụrụ na ịgasị ahịa ndị igbo na-azọ ịgasị ahịa bata zụzi ahịa bata inwe ya na-akpọ uru onwe ya na-akpọ mmadụ iri uru iri gen onwe mgbe ị na-eme ịzụzi ahịa inwe ya na-akpọ ọghọm ọnwa <laughs> ihe na-akpọ ọghọm ị naghị akpọ nna ndị mụrụ anụkwa igbo ebe a enwere ihe na-akpọ ọghọm ịzụrụ ahịa ahịa ghọọ gị so ahịa ghọrọ gị esighị na ịzụrụ ahịa ahịa ghọọ gị nọ ahịa ọ na-aghọ mmadụ ọtọmatik biko n'ala igbo ifunugo onye si ahịa ghọrọ ya mana ọ ha ahịa ịnọkọta nọ ahịa ahụ gị ịzụ ha ahịa ahịa ahụ gị nna kedụ ka ndị isi ojii si eji uche aghọta m ihe ọjọọ na-eme gị ihe ị na-ala ike n'ụwa na-eme gị and ịzụ ha ahịa how come enweghị ihe ịzụrụ ihe ọjọọ na-eme gị agwara m ndị be anyị bifo agwara m ha si ha na look the place esi wee weta the concept of above and below na ana Igbo ka esi nwe ya ọ bụ ana igbo ka esi nweta ya so igbo ụrụ na-anụ maka ya ọ bụ nyanwa ka a na-ekwu ọ bụ igbo ka m na-agwa ụnụ ihe because ọwụ ngonwa ịnọ under that na-agwa gị under siege ịnọ under siege ịnọ under siege because nwata nkịta anaghị atọ ọkpụ anya ya n'onu nkịta anaghị atọ ọkpụ anya as long as ị na-aza dị afa because we are selected ones to name this name ịghọtago so ka e wee ike inwe foundation to begin the journey towards destination towards above ịghọtago anyị go ka anyị wee rigo Anyị ka anyị nọ anyị ebe a na-agwọ mmadụ ịba ọ bụ ndị ozu aha a ọnwa ga-agbago ndị eme justify hie ga-agbago agbago ịghọtago so anyị nọ na foundation the basic foundation mana some of you people amụrụ were igbo tufuo. <laughs> asị na ha wụ ndị Igbo sọmsị ha wụ ndị Israel sọmsị ha wụ ndị Naijiria sọmsị ha wụ ndị ebe nwa nwanne ijighi lada ị na-achị ijighi lada ijighi eriri ị na-eche ebe a rie onye chọrọ iri enu ojighi lada ojighi eriri aka adịghị ya mma elee nga isi arị ma ọ bụrụ ndị be anya sị nwanne elee na isi arị elee na isi arị ijighi lada ijighi eriri elee na isi arị na anyị bụ arụ n'onwe anyị nna nwanne ka anyị na onwe anyị uru na ihe nke ọgbakwa aka ihe nke ọgbakwa aka afụbeghị m onye zụrụ ahịa mbụ si na ahịa ghọrọ ya na ọ ahịa mana ịzụwa ahịa ahịa ghọ gị ọ bụ nga ịzụrụ ahịa kwa nga ịzụrụ ahịa ọ mụ zụrụ ahịa ahịa aghọm mana ahụzi m nke anyị nwere ọghọm asị anyị azụghị ahịa ọsọ anyị nọba anyị wonde nwa bekee si obodo oyibo bịa n'ọhịa kụsasị everybody bukọrọ ihe niile chukwu anyị na-ene anyị chukwu anyị gbachi anyị nkịtị enweghị ihe anyị mere chukwu anyị anyị na adị n'udo ndị a si ebe ha si bịa gbuo anyị gbukwara ihe anyị niile that means were chukwu aha ga-atụfuo nwanne were chukwu aha ga-atụfuo nwekwuru ọbara ichefuo na chukwu nwere ike iche nji onwe eto nwa bekee bịa gbuo gị ịba don't you think so ha na chukwu nwere ike ịghọ bugharị bịa gbuo gị ịba ịmaha ị maghị na chukwu nwere ike ịghọ nwa ofe akwụ onye ofe mmanụ bịa gwụọ gị ịba then ka ekwen the concept of your chukwu understanding of your chukwu what is it ị na-ekwu chukwu chukwu chukwu chukwu ebe eh, onye bụ chukwu chukwu nọ ebe niile eh, chukwu nọ ebe niile oke mana chukwu enweghịzi ike ịghọzi onye onye gala bịa gwụọ gị ịba mba onweghị ihe ị mere nnọọ ịnọkọtara nnọọ one body onye anụnwa n'ebe a o nwere chukwu amakwa onye ọ bụ chukwu mgbe ọ na-abịa ịnọ n'ụlọ ụka na-efere jizọs ji jaa ya mma jaa ya mma ndị boko apụta gbara efere ta ọ na-anị jizọs ọ na-arahụ ụra ọma ha mgbe ọma ha na ndị ahụ na-abịa ka ọ gwụ na ndị a na-abịakwa o nweghị ike ibini stop all their gun sef to shoot o nweghị ike ịkwụsị egbe ha ka ọ ghara ịgba mba agba na egbe anwụọ ofu onye nara fri <laughs> ọnwa pụta ọtị nna nwanne yes you have been judged ịghọtago go gị mana mara na ajọjiri gị ajọji you have to know ihe nna achọ ịgwa gị na all those things na-eme n'ụwa ka ịghọta nwanne there is no how any element wey pass transformation without fire even without fire no way onweghị is impossible onweghị ebe ọ na-eme every element for transformation you must pass through fire only fire purify only fire can purify you simple as abcd so ndozi ọdịnala is a fire movement the only purification nsọ ala igbo na this generation ọ bụ nsọ ala ka anyị na-eme ọwụ purify movement ka anyị nọ ọwụ ndozi ọdịnala igbo religious reform religious reform anyị abụghịkwa ndị ọdịnala anyị wụ ndị ndozi ọdịnala anyị nwawu ndị nsọ ala ndị chọrọ iwebatakwa igbo heriteji kwa ka igbo heriteji kwa kwesịrị heriteji wụrụ inheritance from our ancestors the inheritance from our ancestors ọ ihe anyị chọrọ irecover everything included everything included onye chọrọ ikwe okwere onye achọghị ikwe ọ hapụ onye mara asụ ọ sụọ n'igwe onye amaghị asụ ya sụọ n'ala anyị ga-ewetara okwu anyị n'okwu njedebe taa biko ụmụ ibe anyị ga-amụnụ ka esi aga ọjị mụọ na ihe bụ ọjị mụọ ka esi aga ọsọ ọjị mara na ihe bụ ọsọ ọjị mara na ihe bụ ọkwa ọjị na onye ọbụla nwere ndị ọdịnala ga-enwe ya na be ka ọ rụsị mbọ mmadụ bata na be gị were kwa ya ka ọ mara na onye a wee ndozi ọdịnala m bịagoro ibe gị ibu ụzọ bupụtara m ya ehe ibupụta ya dosa na tebụl ama m na onye a wee onye ndozi ọdịnala maka na anyị bịara ndozi anyị bịara ndozi ejekwere n'ime ahịa goro na anyị ga-achọ onye otu anyị n'ime anyị onye ga na-eme ya na-ebutere anyị onye aka ya dị ọcha onye aka ya ruru unyu ije were ije were ije gote ihe ndị aka ha ruru unyu kedu ka esi were efe jọrọ njọ jee tinye n'ime akwa dị ọcha mba anaghị eme otu ahụ eme onye otu anyị ga-eme ya onye aka ya dị ọcha gụchagoro protocol yes si yes na ya ekwego n'ihe otu kwuru ya adịghị ọcha n'ime mmụọ na eziokwu ehe wepụtara anyị ọkwa ọjị anyị anyị mmụọ agaghị ewere ọjị m dị nsọ tinye na osisi rụrụ arụ tụfu ya kwa ọgwụ ọgwọlekwe mba ọgwụ ọgwọlekwe aga m ewere ọjị m dị nsọ tinye n'ọkwa dị ọcha ọgwụ ha ọcha nke anyị ọcha nke ha ofeki so ụmụ ibe ọ ga-adịrị ụnụ na mma ka anyị jekwana mee ihe ọzọ anyị na-ewetara ụlọ ozi mbọ satọde ọbụla 4pm kama na mgbe ọbụla ndị free ana m apụtakwa ka mụ na ụmụnne m kwuo bikos ọ na-eme nnọdụ otu ama ekwuteghe wit dem ọ na-enwe ka ọ na-esi eme m n'obi na-adị m ka mm, ịmagọ na ofu onye ewu na-achị onye na-achị nna m ewu ya ofu ewu efuo mfu atụrụ ya ọ ga-ahapụgori ndị ọzọ chọrọ chọwa dị atụrụ aha furu efu si na nwanne ofu atụrụ nwanne nwe atụrụ efuru ebe ni so biko na ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma nwa ndị ndozi ọdịnala onye ọbụla kwere na ndozi ọdịnala ọ ga-adịrị ya na mma ọfọ na-agọrọ onye ọbụla bụ onye ndozi ọdịnala every day by day ọfọ na-agọrọ ndị ndozi ọdịnala bụ onye ọbụla bụ onye ndozi ọdịnala na ọ gaghị afụ ihe ọjọọ ma ọ kwara aka ya dị ọcha o ọkwa onye aka ya dị ọcha o nwanne ọkwa na-aka adịghị ọcha ihe nna ewugwe ọgakwa ihe nna ekpe agakwa here ma ọ bụrụ na aka gị dị ọcha ọ ga-adịrị gị na mma ihe ọ bụla ị chere n'obi gị bụ ezigbo ihe ọ ga-emere gị maka na onye enweghị ihe obu enweghị ọ na-akwafu igbo ndị niile wee igbo kwere na igbo na-eme igbo ihe ha ji wee were igbo agaghị akọ ha ọkwa ndị igbo fek na-amaghị ihe bụ igbo ọkwa ndị ma ihe bụ igbo ọkwa na ọ bụghị onye ọbụla na-ama ihe n'ụwa mana enwe ndị na-agaghị ama ha chọọ ka ha mara ọ ebe ha ka esi ama onye ma ihe a na-asị na amamihe so ụtọ ha ka esi eme n'ụwa ka esikwana eme n'eluigwe onye ọbụla kwere ebe ekwerego n'eluigwe onye ọbụla atọpụtara ebe atọpụgị ya n'eluigwe onye ọbụla ekedoro ebe ekedoghị n'eluigwe ebe agbụsi ndị ka ndị banyị na-akpọ ya agbụ ebe agbụsi ụnụ afụ ya ha na-akpọ na eru uru eru uru eru eru uru ha na-adị n'igwurube ya na-akpa bụ pilgrimage igurube ahụ nọ n'afọ eruru ọgbọ eruru ahụ ọya bụ pilgrimage so ebe ahụ ka agbụsi nwanne ị na-aga pilgrimage ọya ka eji weri on white asị na aga pilgrimage na meka na Israel mba enweghị pilgrimage ọgbakọ a na-ekwu pilgrimage uche anyị ga-enwe nke anyị ije pilgrimage etinye gị amamihe n'ime isi gị wee si ebe ha soro ibe gị ha na-arị soro ha na-arị ụha na-arị arị na-ada ada nke ahụ abụmọnụ dọdịrị ụnụ me ibe